that Netanyahu, the meaning of Netanyahu just simply means I am a Jew. As a Jew, let Netanyahu remember that the war between the people that put David on throne is my father. My father is God, brother to Zebulon without God, without Zebulon, no foundation in Israel. Why is it that it happened today, my own tenor? Israel cannot come and do what I help their people. Let them remember that we are one as a Jewish man. Let Netanyahu know his name. The meaning of Netanyahu is simply means tie anya ka ịhụ that is the meaning of Netanyahu na-eti anya ka ịhụ ihe na-eme na be ụmụnne gị na-eti anya ka ịhụ ihe na-eme na Jewish land na-eti anya ka ịhụ ihe na-eme n'ebe Nnamdi Kalu nọ Netanyahu is not just ordinary name Netanyahu is a what Hebrew name Igbo name Get the spelling. If the spelling is not the same, then uh, it means that I don't know what I'm saying about or what I'm talking about. Netanyahu, remember your people. Netanyahu, remember your people. Netanyahu, lotandi nkehi, kifoma weme na Ana magwa gị ana m eme ka na anyị bundi hibu. na anyị igbo Iyalagoja pull out from Idoma. Igede pull out from Idoma. Isoko pull out from Imo State, a place called Mbidi, today become Ibide. Ibuzo pull out from Isuanocha in Anambra State. Ata Igala pull out from Anambra State in Agulere. Apa is the second son of Eru. Ogwashukwu pull out from Agukumri. Abo who or Linda Aquino come from. He pull out from a place called Akankwese in Ngri. Okija Pula from Ogidi is just like our brother so-called Uche Uche Mefo is a brother to Mpo. Mefo is a brother to He's a brother to uh, what I call his name. What I call his name. From the same Idemili. Abatete Idemili. When we will talk about that. Let who Ojo to know that they are brother to who? They are brother to Idani, Ocha. They are brother to Obosi. They are brother to Ojoto. Let Bagana know that they are brother to Eziowele. We are one. Let the people, Ikwele people know that they're from Imo State, that we are one. The origin of Ikwele people are from where? aro mange be to we to Ikwere. Let the Ikwere man know that the origin of Ikwere comes from Mkwere Izunaka in Anambra State, that we are one. Let Ozara man in, in Enugu State no that he is the one that gives birth to Amish. And Amish simply means in Hebrew language, four days. So when you come, you say divide and rule. My greeting to Asaredu Kubo. Let him remember a place called Ilo. I'm telling you all this for you to know. Remember that Asabapula from where? Nteje. And Nteje is in Anambra State. Ataigala, Idu, Idoma, And what is the meaning of Idoma? I'm coming up with the illustration of Idu. And Idu become Ida, and the Ida become Idoma. We are one. So when you come, you tells me that we are not the same. That man is not my brother. Asa is the foundation, the old monarchy. Asa is the foundation is the first son of Abia State. Asa is the son of who? Son of Abia. And who gave birth to Abia? Samuel. Go to your Bible and read. I'm only begging, I'm pleading to Israelites for them to remember that we are one. That my father fought for them. My father is God. God is give birth to who? To Eri. It is the fifth, fifth son of God. It is senior Darochukwu and Darochukwu senior Daleri. Aleri is aware. We are one. We are one. Not that when you come, you say, divide and rule, divide and rule, that we are not the same, that this man come from where. Remember when I said that Isoko pulled out from where? A place called Umbidi, And today in Isoko land, it's called Ibide. Remember my people Ohafia that pulled out from, from River from Biala. In Ohafia pulled out from Biala, from Biala, Biala in Andoni, from Andoni to Benin, from Benin to Ameki Ibeko, from Ameki Ibeko today become Ohamado. When you remain, you say that we are not the same. We are the same. We make offense Allah. Offense Allah is general in Igbo land. We cook offense Allah with it. Anụ ewu. Ị na-elie, ị na-ekwu okwu ọ dịka ịkpụ pafim n'ọnụ. Ụwa bụ uwe mmalite Igbo. Yes. ana m eme ka gị na uche mefee ọma na ya bụ nwanne gị na ụmụ oji na ya bụ nwanne gị na ya bụ nwanne mkpọ na ya bụ gịnị abata ete mgbe na anyị nọ na-ekwu maka ife igbo anyị nwa ndị igbo anyị nwa ndị ihe hibru unu ekwezikwana ka mmadụ sụọ ọrụ na akwa unu maka na ndị Izrel dị nsọ anyị nwa ndị ihe hibru na-edina nkọ wee na-agharụ ka anyị wee lọọ nlọ n'aka nri anyị alọ nlọ ọma na anyị dị na anyị nwa bụ ndị hibru anyị nwa bụ ndị hibru na-edina nkọnkọ etu a ọ bụ na onye iji wee si na nwaanyị si n'akụkụ anyị wee pụọ anyị na-eme ka ụwa wee marụ kedu onye bidoro iji isi na anyị nwa bụ ndị Izrelite anyị na ndị Israel according to Genesis chapter 49 verse 29 to 30 anyị na-eme gịnị anyị na-egbu n'onwe anyị nọ n'onwe onye nwụrụ anara nne anyị etu ogo ana m eme ka onye ọbụla malụ bụ onye kpọrọ onwe onye hibru na ekwesịrị ịdị na-enyi anyị ka ndị enwere isi si ebuziri unu wee tụkọwute mba ọzọ na onunwa bụ mba edoro nsọ mba chukwu chọrọ mma Mbachukwu kpọrọ gịnị the people are called by my name by Second Chronicle chapter 7 by 14 ise nwa chukwu chinemere m chukwu dị mma chukwu ma ikpe na-eme mma chinaza ekpere chinemere m ife ọma kedụ ife bụ izuke iji wee zi n'ife dike izike na ife a ike ekpe ike gịnị bụ izuke ana m ekwu unu na-agwa unu na anyị igbu ofu kedu ife bụ akpụkpọ ụkwụ iji wee sị na anyị bụ gịnị enyemaka chukwu mana ana m agwa ụmụnne m ndị gịnị anambra onunwa isi mụ na emere nke unu ji wee bụrụ isi ọ enye anyị nsogbu elotara na fada tansi si na anambra Elota Maduka Chuks Okigbo, the best economist in the whole Africa, is from Anambra State. Chuks Okigbo. Chuks Okigbo is from Ojo. ana m eme ka Anambra ma ibe babụ na aba Anambra bụrụ ndị anyị ejiwe egwu egwu Anambra bidoro ọfụma fa na-eme ọfụma ka anyị ncha niile mebe ọfụma onye ọbụla kpọrọ onwe onye gịnị onye hibru kwado na ụmụnne anyị na anabara ka ife wee maala anyị mma na m eme ka ife maala anyị mma ọ bụ na isi n'ala oke igbo nyedele gị na mma obodo ọ bụ na isi na wee bụrụ ụmụ hibru ọ ga-adịrị na mma n'ụtụtụ ọ ga-adịrị gị na mma n'ehihie ọ ga-adịrị gị mma n'anyasị onye kọjọ unu akọjọ onye onye kwujọ unu ekwujọ onye onye si na ibe anyị na-acha n'anya ghara enwe onye je n'ụzọ moto akụpịa anya n'aha ya gwe onye si na nna anyị ukwu nna karụ na ọ ya onye je n'ụzọ ka moto kụfee anya n'aha ya we nnamdị daalụ anaghị m azị gị daalụ nnamdị daalụ ana m asị gị dalụ chukwu kere gị ekike agha ana m asị gị daalụ chukwu kere gị ekike agha anyị m gị dalụ o nnamdị nwoke ọma ana m asị gị daalụ daalụ ọlụ nnamdị dalụ ana m asị gị ya dịrị unu na mkpa ndị nke m All hail Biafra. All hail Biafra. All hail Biafra. Uh, my name is uh, Kanayo Chukwokeke. I'm from Abu Abu from a local government. Of local government from in Enugu State, Biafra land. I'm uh, m ekele ndị Rivers State. I thank you people so much because uh, it is not easy. in those days, they are saying that uh, River State betrayed Biafra. But on my greatest surprise today, as Biafra are coming, River State will tell themselves that they want Biafra because they have find out that Biafra is their father's land. Yes. That Hausa man, the Yoruba man, they cannot deceive them. After set, after set and done, they have know that they are from Biafra. That is why they, they come out now to support Anambra for this uh, 18th of uh, November election. Ndị Anambra, ana m ekene unu, kenegokwa unu ọzọ. Enugu na Anambra bụ nwanne. Anyị na-anụkọ nwaanyị na-emekọ ebe ọbụla mana ofufe nchọrọ ịgwa ndị Anambra bụ na atọọla ọmala ọmalụ atọọla ofefe ofele tinye isi n'ọlụ mgbana ka eji ekwe ịgba ekwesị enyi ike ọzawa ịgba ọ gwara gwara ka agbụsị ana ọ dị mkpa kpachasị egwu n'anụ ugwu onye atọọla inu kọwala inu atọọla ama na-ege ji nne mere gị na ndị na nkịtị so enweghịzi adịvasị m na-enye anambra na anambra ahụhụ ibe rivers steeti kwuru na ọ bụrụ na ha chọpụta ụkwụ na ha ga-esobe so ana m ayọ ndị anambra bochi election bin on 18th danya onye ọbụla baa ụlọ agụọla m ụlọ ofu election Ibadan na Uji Biafrans na Ọnịcha ụfọdụ n'ime anyị gbalụ na Asaba wọrụbalata wenu wọrụbalata rivers steeti anyị nara ebe dị iche iche ọgwa onye anyị chọrọ vootu bụ nwanne anyị nwoke bụ A agacha nke Mbadunuju anyị bata nke Pito Obi chee na Peter Obi bụ nọọ mmadụ ka ọwụ na onye eji aga mba Obi bulu ebe, bulu mma pụta na ochie anyị na flyover gbawa anyị ka a na-agbawa ọkụkọ gbuo anyị ka a na-egbuwa ụsụ oge onye anyị tọrọ vootu ọgwụ onye asị ka ọ ga-akwado anyị nkwado anyị bụ ogbugbu anyị emechie nke Peter Obi Peter Obi ewere ọchịchị nyego obi anọ anyị chee na obi anọ na obi ga-anụ obi anọ ha onwe ajọ obi wee pụta na ọkụkọ izu ndị Anambra wee kwuo oche egbu ụmụ nwanne ndị Biafra na enwere ebe ga-eme mana ebe m ji ekene Chineke agwakwa ndị Anambra ji otu onye niile ntụrụ anụnwawu na atọla ofele tinye isi n'ọhịa atọla ọmara ọmalụ ọ na agwa ibe awụsa melu obi anọ na ukwe nke elekshọn a agwa na obi anọ ka o gbuchi ụmụ nwanne obi ena mgbuchi ụmụ nwanne niile kedu ebe awụsa mere obi anọ a nafara sekuriti for the first side iji wee gosie ụda ka ha ji abịa wee kpọchukwa sekuriti kpọchukwa ebe aka mana anagola ya anụ redi nọsampụl ka enyere ya wee kpalie anya obi anọ o metụtara gị n'obi mgbe ị na-egbu m nwanne gị obi anọ ndị gbufere kesu ga-abịa tọlụ vootu ndị Anambra ọgwa ndị ibere anaghị eme n'okpuru ga-atọ vootu unu tụchakwa vootu ahụ otu ahụ esigbukwe nke egwuru last two months nke egwuru last three months nke egwuru last two years ka anyị echigbu erigwe ọzọ ihe m na-agwa ndị Anambra steeti bụ na ọ na-akwa adị mma onye fụ dị njọ ọchịna ọdụ mma onye fụ dị mma ọchịna ọdụ njọ anyị pụtara naanị bụ ndị ekwu na elekshọn aka ha dị na anyị nwa bụ Biafra ga-aba kọtụ elekshọn ndị Hausa na Yoruba on 18th of November uwe na-emekwa ka ndị agba ogwube anyị mmalụ ndị ọgwụ ma igbo anambra igbo Ọrịcha sara ebe ibigwa ebe ọ bụla ishi ma igbo onye nnukwu bụcha a na-atụ elekshọn abụchi ndị awụsa maka awụsa na yoruba na-atụ elekshọn ebe a na-atụ elekshọn bụ na abuja ebe a na-emezuru bụ akpụfụta unu abịa gbuo some people have some people bụcha elekshọn ahụ onye na shi ofe nsara na inwe ego ofe nsara shi ostu enwere ebe a na-akpọ pepisup anụ na bana be gịnị dube ma gịnị liwe ofe nsala de so biko ekeneke m ndị rivers steeti kenekwe mmụọ na-emelu na ive wee nashọn ọ ga-adịrị n'aha ya eshiwa My name are uh, Ebru, captain. I hail from Ebemo Ohafia in Ohafia local government, Abia State. I'm representing Abia, Abia State to speak on behalf of Abia State and also to tell our brothers from Riverline area, thank you, God bless you for what you have said today. m na-ekele ndị ndọnị ụmụnne m ndị ndọnị ama m nụ maka na m bụ onye ọha afịa nọ m ebe a na ụmụnne m nọ ya na anyị si andọnị pụta ebe anyị na ndọnị ka nọkwa ya ruo ugbu ebe ndị ọha ọnọ ya ruo ugbu a planten anyị na ube anyị bara ọ nọkwa na ndọnị ruo taa so what I'm saying is that. When people say River State is this or that, I'm doubting. If you go to Calabar, the Calabars, they play Ekpe. If you come to Ohafia, Ohafia, we play Ekpe. If you go to Calabar, they play Obon. If you come to Ohafia, we play Obon. Uh, I don't know, and we marry together. So what I'm saying is that uh, That spirit of divide and rule has been uh, something of the past. It will never work again. God has taken control through onye naanị ya na-akwụ ogwe onye naanị ya na-akwụ ogwe nke bụ ọhamadike ọhafia maara na mmadụ naanị ịkwụ ogwe bụ ihe dị ike Ohatia knew quite all right that a man alone to drag tipper is not a joke, or to drag trailer is not a joke, or to drag Nigeria as a whole is not a joke, which Ohamadike is now doing. That is why Ohafia gave him the title Onenanyanako Naanị Ogwe because he is the only one dragging the whole Nigeria to pigs. So I stand now to say thank you to my people, my riverline areas, for standing behind the Anambra election. And I want to say Anambra, being the first son of Biafra, please, last time during the war, you were accused as a hypocrite or as a saboteur. Today, the eyes of the whole world is looking on you now. anya ụwa niile na-elekwasị n'anya Anambra ugbu a ịmara ihe unu ga-eme ka unu gbanarị aka ahụ a tụrụ unu n'oge gara aga site n'aka onye a na-akpọ ife na njọkụ anyị na-arịọ ndị anambra niile dịka ụmụnne anyị na-apụtala n'igwe ndị rivers steeti si mba na onweghị elekshọn ndị ga-adịnụ na ha na-akụkụ anyị n'azụ esokwa m ndị abịa steeti si ndị abịa steeti si na onweghị elekshọn ga-adị n'abalị iri na asatọ n'ime ọnwa iri na otu n'afọ 2017 onweghị elekshọn ga-adị ọkwa otu a ka unu si n'ihi ya m na-asị ebe ọ bụ na anyị na-enweela nkwekọrịta dị otu a anambra steeti unu ekwela ka ihere mee anya anyị guzo unu n'ekwu onweghị onye ọbụla bụ onye ga-aga ọrụ ibi nnụrụ na wiiki ole na ole gara aga ma bayelsa ndị bayelsa buru ụzọ kụọ iwu gwa onye ọbụla na-abịa ahịa na satọde ha abịala ahịa na enwere ofe nsara de so m na-asị chineke onye a bidoro ọrụ a ime ka biafra bụrụ otu ime ka ijikọta anyị n'otu na anyị enweela biafra ugbu a ya dịrị anyị otu ahụ ndewo Ohe Biafra. Ah, Oliver. I come from Ituboma local government of Imo State. Ituboma local government of Imo State. And I am sent by my people to River State to come. May God be the glory. I am sent by my people today and I have seen everything by myself. May Chukwu take the glory. Today, I thank my people of River State. I, I, I am now, I boost with River State. I can say I am partly of Rivers because I schooled in um, uh, Eberi, St. Peter's Eberi Omuma in my primary days, uh, primary school days, and at Apok too, where my cousin was a teacher who had been transferred from one place to another. Today, I have seen my people of River State being cooperative. May Chukwokiko help you people to grow in faith. In Jesus' name. Amen. Today, I am happy and happy again. I can see what happened during the